It's juicy sounds, baby. I'm bad, I know. Nga whiny, whiny, get slow. Nga touchy, touchy, get go. Oga diggy, get salibo. I'm bad, I I'm know. bad, I know. Nga whiny, whiny, get slow. Get slow. Nga touchy, touchy, get go. Get go. Oga diggy, get salibo. Baby, nyami, I'm soft. Soft. Eh, eh, maka baby, I'm a what's kpọkpọkpọ my biggie nyash. Biggie nyash. Oh yeah, spray me your biggie car, biggie car. You know say baby I no fit carry last. You know put me in the mood, baby stop that. Ah, my love the deep, deeper than the ocean. You won't believe, eji makagano kogo. Muna my baby nada da kuchala na gabon. Baby ite Gucci, ite chiffon. My things so wet and dripping. Your glasses, put it on while licking. Don't stop, cause I love this feeling. My, my body move and that's to the rhythm. I'm bad, I know. Think I whine, whine, get slow.

say party scatter When I enter, all the girl them begin the colo mental Who be the man, who be the man Who be the man where the girl them like Who they make them go no no no Who the girl them want no no no Abansema, Abansema, shake it for Dadina. If you do well, I take you to Argentina. Mama live fatty like Fatima. Hey. Eh. I'm bad, I know. Nigga whiny, whiny, give slow. I got the kick is a I'm bad, I'm bad, I know. Nga whiny, whiny, get slow, get slow. Nga touch it, touch go, get go. I got the kick ibo Baby, nyami, sat. Sat. maka baby, I'm a Maka kati kwa bo bo bo bo bo bo bo bo bo. kwa bo bo.

Baby, yeah, me a salt. Eh, Maka baby, I'm a WhatsApp. Maka kati kwa bo bo bo bo bo bo bo bo bo. Okati kwa bo bo bo bo bo bo bo bo bo. Touch it, touch it,